akwụkwọ ozi nke abụọ nke pọl onye ozi degara ndị tesalonaika ndị tesalonaika nke abụọ isi nke mbụ pọl na silvanus na timoti na-edegara nzukọ nke ndị tesalonaika n'ime chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onye nwanyị jizọs kraịst pụta anyị ji ụgwọ ikele Chineke ekele mgbe niile banyere unu ụmụnna anyị dịka o kwesịrị n'ihi na okwukwe unu na abụ ụba nke ukwuu ịhụnanya ahụ unu niile n'otu n'otu na-arụta ibe unu na-erikwa nne ya mere anyị onwe anyị na-anya isi na-arị unu n'etiti nzukọ Chineke niile n'ihi ntachi obi unu na okwukwe unu n'ime nsogbu unu niile na n'ime mkpagbu niile unu na-anagide nke bụ ihe na-eme ka ikpe ziri ezi nke Chineke pụta ìhè ka e wee gụọ ọnụ na ndị kwesịrị alaeze Chineke nke unu na-ahụkwa ahụhụ n'ihi ya a sị na ọ bụ ezie na o ziri ezi n'ebe Chineke nọ inyeghachi ndị na-akpagbu unu mkpagbu na inyeghachi unu bụ ndị a na-akpagbu arụ efe anyị na unu n'ime mkpughe nke onye nwe Jizọs site n'eluigwe ya na ndị mmụọ ozi nke ike ya n'ime ọkụ na-ere ere na-abọ ọbọ na arụ ndị na-amataghị Chineke ha na ndị na aghaghị ntị ozi ọma nke onye nwanyị Jizọs bụ mmadụ ndị ga-ahụ ahụhụ mmehie nke ọmụma ikpe ziri ezi bụ mbibi ebighị ebi nke sitere n'iru onye nwe anyị sitekwa n'ebube nke ike ya mgbe ọbụla ọ ga-abịa ka e wee nye ya otuto n'ime ndị nsọ ya ka ebubo ya wee wukwa ihe niile na-arụ n'ime ndị kwere eri ekwe n'ihi na ekwere ma anyị gbaghara unu n'ụbọchị ahụ ọ bụkwa nke a ka anyị ji na-ekpekwa ekpere banyere unu mgbe niile ka Chineke anyị wee gụọ unu na ndị kwesịrị ọkpụkpọ akpọrọ unu ka o werekwa ike mezu ihe niile ọbụla nke dịrị dị mma ezi mma na ọrụ niile ọbụla nke okwukwe ka e wee nye aha onye nwe anyị Jizọs otuto n'ime unu nyekwa unu onwe unu otuto n'ime ya dịka amara nke Chineke anyị na onye nwe anyị Jizọs Kraịst si dị ndị Tesalonaịka nke abụọ isi nke abụọ ma anyị na-arịọ unu ụmụnna anyị n'ihi ọbịbịa nke onye nwe anyị Jizọs Kraịst na nzukọ anyị ga-ezukọ n'ebe ọ nọ ka e wee ghara isite n'aka mmụọ ma ọ bụ okwu ma ọ bụ akwụkwọ ozi dịka o sitere n'aka anyị mee ka unu mee mkpatụ pụọ n'uche unu ọsọ ọsọ ma ọ bụ ka unu tụọ ụjọ dịka a ga-asị na ụbọchị onye nwe anyị dị ugbu a unu ekwela ka onye ọbụla ga agbu unu n'ụzọ ọbụla n'ihi na ọ gaghị adị ma ọ bụrụ na mwezuga ahụ ebughị ụzọ bịa e wee kpughee onye ahụ na-emebi iwu bụ nwa nke ịla n'iyi onye na-emegide na-ewelikwa onwe ya elu imegide ihe niile a na-akpọ Chineke ma ọ bụ nke bụ ihe a na-asọpụrụ dịka Chineke ya mere ọ na-anọdụ n'ụlọ nsọ nke Chineke na-egosi onwe ya si na ya bụ Chineke unu echetaghị na mgbe m na-anọ n'etiti unu n'oge gara aga ọ bụ ihe ndị a ka m na-agwa unu ugbu a unu matakwara ihe na-egbochi ka e wee kpughee ya n'oge nke aka ya n'ihi na ihe omimi nke mmebi iwu na-alụsi ọrụ ike ugbu a naanị ruo mgbe a ga-ewepụ onye ahụ n'etiti bụ onye na-egbochi ugbu a mgbe ahụ ka a ga-ekpughekwa onye ahụ na-emebi iwu onye onye nwanyị jizọs ga-ewere iku ume nke si n'ọnụ ya pụta gbue werekwa ngosi nke ọbịbịa ya mee ka ọ ghara ịdị ire bụ onye ahụ nke ọbịbịa ya dị ka ịlụsi ọrụ ike nke setan n'ike niile ọbụla na ihe ịrịba ama dị iche iche na ọrụ ebube dị iche iche nke ụgha na aghụghọ niile kwa nke ajọ omume n'ebe ndị na-ala n'iyi nọ n'ihi na ha anaraghị ịhụnanya nke eziokwu nke ọma ka e wee zọpụta ha n'ihi nke a Chineke na-ezitekwara ha ịlụsi ọrụ ike nke njehie ka ha kwere ụgha ahụ ka e wee kpee ha niile ikpe bụ ndị na-ekweghị eziokwu kama ajọ omume dịrị ha ezi mma ma anyị onwe anyị ji ụgwọ ikele Chineke ekele mgbe niile banyere unu ụmụnna anyị ndị onye nwe anyị hụrụ n'anya n'ihi na Chineke rọpụtara unu site na mbụ ka unu wee nwee nzọpụta n'ime ido nsọ nke mmụọ nsọ na-edo na ikwere eziokwu nke o siri n'aka ozi ọma anyị kpọbata unu n'ime ya ka unu wee nweta ebube nke onye nwe anyị Jizọs Kraịst ya mere otu a ụmụnna anyị na-eguzosinu ike jidekwa n'ozizi niile e nyere n'aka idebe nke eziri unu ma ọ bụ site n'okwu ọnụ anyị ma ọ bụ site n'akwụkwọ ozi anyị maka ya onwe ya bụ onye nwe anyị jizọs kraịst na chineke bụ nna anyị onye hụrụ anyị n'anya nyekwa anyị nkasi obi ebighị ebi na ezi olileanya n'ime amara ka ọ kasie obi unu meekwa ka ha guzosie ike n'ezi ọlụ na eziokwu niile ọbụla ndị tesalonaika nke abụọ isi nke atọ nke fọdụrụ ụmụnna anyị na-ekpe n'ekpere banyere anyị ka okwu onye nwe anyị wee gbaa ọsọ ka e wee nyekwa ya otuto otu ọ dịkwa n'etiti unu ka e wee dọpụtakwa anyị n'aka ajọ mmadụ ndị na-emehiekwa n'ihi na ọ bụghị mmadụ niile nwere okwukwe ma onye nwe anyị bụ onye kwesịrị ntụkwasị obi onye ga-eme ka unu guzosie ike Chekwaa unu ka unu ghara ịdaba n'aka dị onye ahụ ma anyị atụkwasịwo obi narị unu n'ime onye nwe anyị na unu na-eme ga-emekwa ihe niile anyị na-enye n'iwu ma onye nwe anyị duzie obi unu baa n'ịhụnanya nke Chineke bakwa na ntachi obi nke Kraịst anyị ma anyị na-enye unu iwu ụmụnna anyị n'aha nke onye nwe anyị Jizọs Kraịst ka unu na-eze nwanna ọbụla na-adịghị agazi ije ọ dịghị ejekwa dịka ozizi ahụ e nyere n'aka ha idebe nke ha natara n'aka anyị n'ihi na unu onwe unu matara otu unu na-aghaghị iṅomi anyị n'ihi na anyị abụghị ndị na-adịghị agazi ije n'etiti unu anyị erighịkwa nri n'aka onye ọbụla n'efu kama n'idogbu onwe anyị n'ọrụ na ịhụju anya na-alụ ọrụ abalị n'ehihie ka anyị e wee ghara ibogbu onye ọbụla n'ime unu ọ bụghị na anyị enweghị ike ma ọ bụ ka anyị e wee were onwe anyị meere unu ihe atụ ka unu wee ṅomie anyị n'ihi na mgbe anyị nọ n'etiti unu ọ bụkwa nke a ka anyị na-enye unu n'iwu sị ọ bụrụ na onye ọbụla achọghị ịlụ ọrụ ya gharakwa iri ihe n'ihi na anyị nụrụ okwu banyere ụfọdụ ndị na-adịghị agazi ije n'etiti unu ndị na-adịghị alụ ọrụ ọbụla kama ha na-etinye aka n'ọlụ nke na-abụghị nke aka ha ma ndị dị otu a ka anyị na-enye iwu na-arịọkwa arịrịọ n'ime onye nwanyị Jizọs Kraịst ka ha were nwayọọ na-arụ ọrụ rikwa nri nke aka ha ma unu onwe unu ụmụnne anyị ike agwụla unu n'obi n'ime ihe ọma ma ọ bụrụ na onye ọbụla aṅaghị ntị okwu anyị ji akwụkwọ ozi a kwu rịba na onye ahụ ama ka unu ghara iso ya mekọọ ihe ka e wee mee ya ihe ihere n'iru unu akpụkwala ya na onye iro kama na-adụnụ ya ọdụ dịka nwanna ma ya onwe ya bụ onye nwe udo nye unu udo mgbe niile n'ụzọ niile ka onye nwe anyị nọnyere unu ekele nke mụ Pọl nke m ji aka m dee nke bụ ihe ịrịba ama n'akwụkwọ ozi niile ọbụla otu a ka m na-ede ka amara nke onye nwe anyị Jizọs Kraịst dịnyere unu niile